Ọtụtụ mmadụ nwere ajụjụ n'obi ha nke ha na-apụghị ịza ma ọ bụ naanị Chineke pụrụ ịza ya. Ọ bụrụ na ya anata mmụọ nsọ ya ọ ga-enyere anyị aka ka anyị zaa ha. Jizọs kwuru sị onye nkasi obi ahụ bụ mmụọ nsọ onye nna m ga-ezite n'aha m onye ahụ ga-ezi unu ihe niile ọ ga-eduba unu n'eziokwu niile ọ ga-enyere anyị aka ịjụ mmehie ma nwee ike mee ihe ga-atọ Chineke ụtọ okwu nke Chineke sị ma ọ bụrụ na anyị ejegharịa n'ihe ahụ dị ka ya onwe ya nọ n'ihe ahụ anyị na-enwekọrịta ihe n'etiti onwe anyị ọbara Jizọs bụ ọkpara ya na-asachapụkwa anyị mmehie niile nsọ gọzi n'ime onyinye nke